oge fm bido owuwe atọ eze ozu igbo ndụ bụ nyanwalu fm dị n'enugwu mgbe abụ ebe akpa bụ abs 3 fm stereo mụnwa ya e, mụnwa sunrise 96 mụnwa bụ onye izizi bụ director na ya emesie ndị niile na-abata naijiria na-ege redio si na redio manarịta redio niile bagego bụ nke dị n'enugwu a na-akpọ sunrise 96 ndị si germany bịa ma ndị si amerịka bịa ma ndị si england bịa banche achọtasị mụ na bakpasia a na-ezite m classical music na ya bụ abs3 fm stereo sunrise 96